the club we done the smoky go. All the girls in the club we done the two color. I tell you say make you the smoky go, but no color, color, color, color, color. To get busy, get jiggy, try to smoky go. To get crazy, go walk, try to smoky go. I tell you say make you the smoky go, but no color, color, color, color, color. Why you do like say you know smoky go? When the time come now you go smoke certified MC. I born on mic, pick this for free. I'm live with it. The tree energizes, sleep niggas criticizing who the wisest kid is, like King Solomon. The real fuller one when I'm holding one. I go loud, can't pass out with a cold city block raise up. It's how we do it on the block, on the corner, stay talking on fuck. Fire on, fire on, reggae vibration. Boys and girls, pay attention. Marijuana is a medication. Diamond and easy penetration. Jump and jump to the celebration. no yes, no police station. On ganja, no humiliation. Fire burn, fire burn, no hesitation. No, I don't smoke I make for party you make una hear me say no. don I smoke For hear me say. me the lighter and tell that guy make him help me bring the Rizla This one no be the time to smoke cigar As far as I'm concerned, my guy, nothing mega If you know the bonfire, ain't on your own But if you no carry light, use your mobile phone Because naturally, I dey high So if I come smoke, my guy, I fit fly Light your kanya now, hey you ganja man Fire on the place, good boys, man on the case Siga magic jumbo, step on the dance floor Start to people, nothing African, you girl, hold your man You man, rock them down